ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkịtasị udo anya dị nyere ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world redio ministri aka ndị baptizim missionary association nke mba afrịka gbara gburugburu na ngalaba nke naijiria ka oziọma si eru nso bụkwa site n'ime ụlọgweru nke dị n'ime obodo na Oyo steeti ka anyị si eru dị ugbu a ọzọ ka chineke gozibigo n'oke si n'udo ya na amara ya na aha jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji anyị ga-eleba anya n'akwụkwọ dịka jems dere jemes na agba ọhụrụ isi nke abụọ amaokwu nke iri na atọ James 2:13 ọ n'ihi na ọ bụ ikpe nke ebere na-adịghị ya ka a ga-ekpe onye na-emeghị ebere ebere na-aghara ikpe isi ka chineke gọzie okwu nke a ka anyị e nwee nghọta na ya nekwana anyị ezi ngozi pụrụ iche ekwesị ekwesị ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ịga e n'iru na ụbọchị eh, taa ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ ebere chineke ebere chineke na-abụ isi akụkọ anyị n'ụbọchị nkịta chineke anyị bụ n'obi ebere dịka agwa ya na oyi ya si wee dị ma ọ bụkwa ọkụ na-ere ere mana ụbọchị taa ka anyị na ebere nke chineke n'ihi na ọ na-eme ebere nye ndị na-enweghị olileanya ọ na-eme ebere ọbụla dị karịa na nzọpụta nke mmadụ ọ na-emekwa na ebere na ndị nke nna ya ya ma ndị nke chọsiri iru ya ike akwụkwọ nsọ mere ka anyị mata na akwụkwọ pọl degara ndị efesọs na isi nke anọ amaokwu nke abụọ osi na chineke jupụtara n'obi ebere chineke jupụtara n'ebere ọ bụrụ ihe na anyị ọṅụ n'ihi na ọ bụ na anyị dabere na ebere chineke ma nweta ebere chineke ma na ngọzi niile nke chineke kwadoro anyị abụghị ihe bịa na mmezu site n'obi ebere chineke o ji wee nye anyị nwa ya nke ọmụmụ naanị ya bụ jizọs kraịst onye bịara tọgbọ ndụ ya n'efu iji wee zọpụta mụ na gị kwekwara anyị ụzọ ndụ ka anyị wee nwekwanye ndụ nke ebighị ebi site na na mbụ dị n'akwụkwọ jenesis wee ruo na ngwụcha baịbụl abụọ um, mkpughe ị afụ ebere chineke ka ọ bara ụba mgbe adam na if nupụrụ isi n'ogige nke iden ọ bụ obi ebere ka o ji wee kpachie ha ahụ yibe ha akwa obi ebere ka o ji mekwanye ka ha ghara ịbụ ndị ya tagide afọ nwụọ n'ime afọ okere ha ụzọ mgbapụ nyekwa ha mmiri ozuzo n'ihi niile dị kwesịrị ekwesị ghara ịhapụ ha ka anya bụ ekwensu ahụ ya ha ile anya na ndụ mụ na gị efu na onyinye nke kraịst bụ nnukwute obi ebere chineke iji wee mee ka anyị pụọ n'uru iji wee mee ka anyị nwee ụzọ mgbapụ na mbụ mgbe ụwa gahụrụ ọ bụ site n'obi ebere kanua a ji wee nweta ọmịiko n'ebe chineke nọ o wee mee ka ọ bụrụ onye ọ zọpụtara ọbụladị mgbe ọ na-ebibi ụwa nke mbụ nwa wee nwee iru ọma n'ebe chineke nọ chineke wee zọpụta ya n'ezinụlọ ezinụlọ ya mmiri nke mbụ iripịa e ahụ ilekwa anya na mge abraham nọ efukwa obi ebere chineke n'ihi na njehie niile nke abraham ọbụladị mgbe ọ gara n'ijipt na mgbe ọ gara na obodo ịchọ ndị dị maka ihe mbibi na ihe ụkọ dị n'ala nke ya ife na ebere chineke ka o ji nwee iru ọma n'ebe abimelek na ndị ọchịchị ndị ọzọ nọ elekwazị anya na ndụ lọt mgbe chineke chọrọ iji ọkụ were pịa ụwa were pịa Sodom na Gomora obi ebere ka o ji wee zọpụta Lọt na ndebe niile chineke mere ebere dị ukwuu nwee ụmụiko n'ebe ụnụ ọbụla dị mgbe Abraham yọrọ n'ekpere maka Lọt ọzọ ọbụla ha pụrụ. mmadụ ọgụ iri na ise ma ọma ọgụ iri dịrị na-agbadata chineke si na ọ bụla ya nweta ndị dị otu a na ya agaghị ebibi obodo ahụ ọ gbatagidebe iru mgbe ọ bụla ọnụ so naanị lọt bụ onye ọhụrụ ịzọpụta na ezinụlọ ya wee tọrọ lọt ọbụla na-eji aka ndị mmụọ ozi ya otu ịdọpụta lọt Eh? na ndị ezinụlọ ya ile anya fụ n'obi ebere ka o ji wee dọpụta lọt na ndị ọbụla dị mgbe lọt na onwe ya na-agaghị azụ na-adọ ndụrụmazụ eh, na-ekwu okwu na nke mere na ya adịghị ike ma ya pụwo ịgbanahị mbibi nke a chineke mere ebere wee gbapụta ya o wee bụrụ onye nke dị ndụ kama na ọbụla dị mgbe nwunye leghachi anya n'azụ wee ghọọ nnu chineke mere lọt ebere ifu ebere ka chineke gosi ebe lọt otu ebere a ka o gosi n'ebe ndị Izrel nọ ọbụla dị mgbe ha nọ na mbibi n'ala Izrel n'ala Ijipt n'afụfụ ha niile na mkpagbu ha niile na nsogbu ha niile na ịhụju anya ha niile ebere chineke kụjuru mee nke moses bụ gbapụta nke kachasị nke bụ obi ebere ka o nye anyị naanị ọbara ụmụ naanị bụ jizọs kraịst o wee bịa wee tọgbọ ndụ ya n'efu ọ bụla dị mgbe ọ na-ahụju anya o ji n'obe nke kalvarị chineke ji ebere ya kwudosie ya ike o wee tọgbọ ndụ ya n'efu wee chụọ aja nke ọchịchasịrị chụchasịrị bụrụ aja nke ikpetamazụ n'ihi na ọ bụrụ na ọ bụghị aja o ji arịa wee chụ mụ na gị agaghị nwe nzọpụta n'ụbọchị nkịta anyị ka anyị na-awagharị na mmehie anyị ka na-agagharị na-achọ ebili ọcha ma ebili ojii ma nke gbara agba ma nke dị ukwu karịsịa eji na-achọ iru chineke ma ile anya efu na ebere nke chineke a o ji wee chọọ anyị mma bụ jizọs kraịst ọ bụrụ ịnatabeghị ebere a ịma na ihe kọrọ ebere a ga-eme ka ị pụọ n'uru ebere a ga-eme ka ị pụọ n'uru nke nyanya uru nke enweghị ego uru nke adịghị n'otu gị na chineke uru nke mkpagbu na njehie niile ọbụla dị uru nke mmehie n'ihi na onye ọbụla mmehie ji n'uru onye apụghị inweta iru ọma chineke onye ọbụla n'uru nke mmehie onye ahụ gara aga dị ka onye kpuru isi onye ahụ agaghị enweta ihe nketa nke chineke kwadoro ndị ya n'ihi na ọ bụ ọdị oke ihe nnukwu ihe n'ihe gbara abụba chineke kwadoro ndị nke ya chineke chọrọ ka mụ na gị na ọnụ si n'obi ebere ya ọ chọọ ka anyị bụrụ ndị nke ga e na-eti iwu ọha abịara mmejọ ndị nke ị na-ekpe ekpere ọ anụ ọ bụrụ anyị nna anyị abụrụ ya ụmụ ihe abụọ atụmatụ chineke nwere n'ebe mmadụ nọ gị onye na-ege ntị enwetago ebere nke chineke ị nabatago ebere nke chineke ebere chineke bụ jizọs kraịst ịnabata ya ịgafe ebere dị ukwuu n'ime ndụ gị ịgafe ebere ọpụgụ na mbata gị niile ịgafe ebere ọbụla dị egwu nyanya gị ma ọ bụ n'ihe uju anya ọbụla so naanị ebere chineke ga-eme ka mmadụ kwudosie ike ma pụọ n'uru ma nwe nkwuwa okwu ma nwekwa ihe nketa pụrụ iche ọ bụ na ịnapụtabeghị jizọs kraịst dịka enweghị na ya nzọpụta gị ihe a bụ ohere dịrị gịnị iji wee hụlata isi n'ebe ọ bụla nọ ugbu a si ya ka o mere gị ebere kpe ya ka ọ bụrụ onye ebere ọ bụrụ na ebere n'ime ndụ gị n'ihi na ọ kwadosiwo so naanị gị ga-eme nke a n'ihi na ụkọ ọgwụgwụ ụzọ mgbapụ welata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a ka anyị kpere chineke si ya nke pụrụ ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya lee ndị oriri ndị a nke hulatara isi ọbụla dị n'ara okwu gị wetinyekwa ya n'ọrụ onye nwe mere ha ebere ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye n'afọ ha n'akwụkwọ nke ndụ site n'obi ebere gị mee ka ebere gị bụrụ ihe wụkwasịrị ha ka ha na-adịkwa ndụ n'ebere gị resi ike were mgbe ha ga-afụ gị anya na mgbe ị ga-abịa kpọrọ ndị nke gị onye nwanyị anyị kwetere n'ime wụrụ ha nke na jizọs kraịst bụ onye nwanyị eme gịnị mere nke a idesi ike n'okwukwe naego akwụkwọ nke chineke na ekpere na isonye ndị nke kraịst n'eziokwu na ndụ ị ga-afụ ebere kachasị n'ime ndụ gị mata na olu a abịara site n'ụlọ ọrụ ndị lif wọld redio Ministry ọnụ nwere akọgbam ma ọ ha jụjụ ọnụ nke nweta n'igwe okwu 081-329-00111 m'obukwana 080-56-71-9493 ka ụdọ nke chineke ka ịtụ ụdọ ya dị roon n'aha jisus krest bụ onye nwanyị.